ana m ekene gị nwanne m onye m fụrụ n'anya ana m asị ka ọ gaziere gị n'ụbọchị taa chineke nke bụrụ m ihe niile ka o mere gị mma ana m asịkwa gị nwanne m cheta na ọ bụ n'ihi obi ọma na Life Word International ndị na-enye anyị ndị nke ndụ nri nke ime mmụọ ọ bụ n'ihi obiọma ndị ndị na-enye anyị ọbụna ihe nke eji wee na-emeta ndụ anya ka anyị ji wee na-emekwutega gị n'ụbọchị taa mara na ọ bụ nwanne gị nwoke bụ ụkọchukwu Francis Chinonsoebo bụ onye na-ekene gị n'ụbọchị taa ana m asị na ihe ọma ga-afụ gị iru ịdị mma nke chineke ga-ezute gị onye nwe anyị ga-eneta gị n'ọnọdụ gị chineke anyị ga-eme ka mgbụri enu ya wee hazie n'ọnọdụ gị gị bụ onye na-aga n'iru ịnụrụ okwu chineke a ebe ọ bụ na ị nọ mara na nwanne gị fụrụ gị n'anya a gị n'anya n'ezie mana jizọs kraịst fụrụ n'aka karịa m ọnọnwe m onye nwe anyị eletago gị n'ụbọchị taa ọ ga-eneba anya n'ime ọnọdụ ahụ ị nọ n'ime ọ ga-ebunikwa gị enu ma gọzie gị chineke anyị ga-ahazi ọnọdụ gị n'ebe ọ dị ukwuu mara n'ezie na n'ime isi ime ụbọchị taa na ọ nwere okwu ọnwa nke dị mkpa nke m chọrọ ka anyị tụle anya n'ime okwu nke isiokwu na-asị o gị gbaa mbọ ekwena ka onye iwe onye na-ebute ọnụma onye na-ebute nsogbu wee bụrụ onye ga-abụ enyi gị ma ọ bụ nwunye gị ma ọ bụ di gị onye iwe dị mma n'ime ndụ a ka ị gbaa mbọ chọpụta ya n'oge tutu iwe wee nwee ike rọtịa dịka onye ya bụ di gị maọbụ nwunye gị mana mgbe ị matara na onye a bụ onye iwe maọbụ onye na-enye nsogbu maọbụ onye ọnụma maọbụ onye na-achọ ime ihe ga-ejigbu mmadụ biko tinyegoro onye dị otu a na ekpere ya bụ na iziokwu anyị n'ụbọchị tata bụ mmụọ dị n'ime ndụ anyị ka anyị chọọ udo na ndụ anyị ịdị mma n'ime uche udo achọrọ ka ile anya mata n'ezie na o nwere okwu Chineke anyị kwururi gbasara ndị anyị ndị a bụ ndị a na-akpọ ndị ọnụma ndị na-ewe iwe nwa obere oge ha ebidogwo ịnụ ọgụ nwa obere oge ha ebidogwo igbu mmadụ nwa obere oge ha ebidogwo ise okwu nwa obere oge ha achọọ ihe a ga-eme eme ka mmadụ wee bụrụ onye merụrụ arụ ndị dị otu a ha bụ ndị nke kraịst gee ntị ka ịmata ihe akwụkwọ nsọ kwuru ya bụ ihe dị mkpa anyị ji wee na-enye ozi ọma n'ụbọchị tata bụ ka ị mara n'ezie na ọ bụ nnọọ ihe akịrịkwa ọrụ nke ekwensu ọ bụ nnọọ ihe ekwensu ji alụ ọrụ bụ ihe ndị a niile ọ bụrụ na ị kpọrọ onwe gị kristian wee bụrụ na na-abụ oge ncha ị na-achọ ka gị na nwunye gị ma ọ gị na-anụ ọgụ mara niile ịdị ka achụpụ gị ajọ mmụọ n'isi mara niile ịdị n'ezie ka ekpere gị ekpere ka ịnata kraịst na ndụ gị na ịnatabara kraịst ọ bụ na ị bụ onye anwa bụ onye na-abụ mgbe niile ị na-achọ usoro e ga-esigbu mmadụ ma bụ usoro e ga-esi tigbuo na zogbuo ga-esi na-adị n'etiti gị na nne gị maọbụ nna gị maọbụ ikwu n'ibe gị ịnidi n'ezie na ndụ gị ka ebere gị ebere napụta gị n'ihi na ọ nwere ajọ mmụọ na-eme ihe dị otu a n'ime ndụ gị maka agwọ nsọ katọrọ ihe ndị a niile ọ dịghị mma ka mmadụ na ebu onye na-achọ ihe ndị a niile maka akụrụngwa ọrụ ndị a bụ akụrụngwa ngwaọrụ ekwensụ ji alụ ọrụ a sịrị na onye ọbụla bụ onye nke nwere kraịst mgbe ọrụma bịara n'ime ndụ gị mee gịnị nagide ma guzosie ike kpee ekpere na ihe ndị dị otu a ga-akwụsị anyị ga-enyezi ya n'ime akwụkwọ nsọ ka anyị maka ihe akwụkwọ nsọ kwuru maka ndị na-eme ihe ndị dị otu a ọ bụ ụgwọ na ị nọ n'ụlọ ụka ma ọ bụ n'ụlọ nzukọ nke chineke ị bụrụ onye na-abụ evritin na-achọ ụzọ e ga-esi wee nwe ọgbaghara evritin na-achọ ụzọ e ga-esikwa anụ ọgụ ụzọ ga-esi wee tigbuo na zọgbuo ịnidi ka emere gị ekpere ka a napụta gị n'ihe ndị dị otu a n'ihi na o nwere mmụọ ọjọọ na-aka ọsị ndị a niile n'ime ndụ gị anaghị m arịọ chineke anyị nye mere gị ebere ka ihe ndị a niile pụọ na ndụ gị n'ihi na ị nwere ike ma mmata mana n'ezie n'ime okwu chineke ị gaa n'ime okwu chineke ịfụ na chineke anyị na-ayọ ọrụ gị ọ na-ayọ amara n'ime ndụ gị ka ị bụrụ onye ga-echegharị echegharị maka na onye nwe anyị sịrị na udo nke nka m na-enye udo nke m na-enye abụghị dịka ụwa na-enye kama na dị ka dịka nna m nke nọ n'eluigwe na-enye onye ọbụla bụ nwa nke chineke ga na-achọ udo nke chineke ka ọ dị n'ezinụlọ ya ka ọ dị n'ime ndụ ya ka ọ dị n'ebe ya na ikwu na ibe ya nọ asị na ịnụgo eburu onye na-achọ ụzọ gị na dị gị ga-esi na anụ ọgụ na-akọ ọnụ imebisa ibe dị gị niile mmụọ ọjọọ na-enye gị nsogbu a ga-anapụta gị n'aha jizọs a sịkarịrị na ị nwere enyi evritan mgbe ọbụla ụna ana-aga n'iru na anụ ọgụ na-akọ ọnụ biko nwanne m gaa tinye onye dị otu a na na onye dị ka azọpụta ya n'ihi na nzọpụta bụ ihe a chọrọ n'ime ndụ onye dị otu a chineke a ga-emeri ya amara n'aha jizọs achọrọ nke anyị gaa n'akwụkwọ nsọ nke akwụkwọ chineke ị ga-afụta n'ezie ihe chineke kwuru n'ụdị ihe dị otu a dịka anyị na-ekwu na mgbe awa akwụkwọ nsọ na-akọwara anyị n'ezie na akwụkwọ proverb proverb chapta 22 anyị ga ya anya na verse 24 ka amara ihe akwụkwọ nsọ na-ekwu na ya dịka chineke anyị na-enyere anyị aka n'ime okwu a aga m ọ ga-amasị m nnọọ na ị na-atụgharị uche n'ime okwu a nke ọma n'ihi na onye nwe anyị ga-eneta gị anya anyị ga-elenyesi anya na vas 24 akwụkwọ nsọ wee kọwara anyị wee sị anyị na vas 24 ọ sị gị na onye iwe abụla enyi ị gaghị esokwa esokwa onye ọnụma baa n'ụlọ ọ sị gị na onye iwe abụla enyi ị gaghị esokwa onye ọnụma baa n'ụlọ akwụkwọ nsọ kọwara kọwara n'aba a ọ sị gịla onye na-ewe iwe ụnụ abụna nne ụnụ abụna enyi ọ sị na ị gaghị eso onye ọnụma baa n'ụlọ ya bụ na ọ bụrụ na nwunye gị bụ onye ọnụma bụrụ onye iwe oge nche ọ na-anụ ọgụ na-eso okwu ile ya anya ojere anya ya enwere mmụọ ọjọọ na-ekpata ihe ndị a niile a sị na ịbụ pastọ ma ọ bụ na ịbụ onye ụkọchukwu mana ị nwere ụdị ndị dị otu a ụdị nwunye dị otu a n'anya n'ime ndụ nwaanyị anwa mara na ọ nwere mmụọ ọjọọ na-akpatarịa ujem dị omume ahụ na-eme ibe ị ga-eme bụ ịgbasi ike na ekpere ka e wee chụpụ nyabụ ajọ mmụọ n'ime ndụ nwaanyị anwa a asị n'ịbụ nwaanyị di gị na-eme ụdị omume nwa ọ na-eme nke ọ na-anụ ọgụ nke a ọ na-eti gị na-agba gị ụkwụ enyenanya e n'ime ndụ onye anwa n'oge anwa ọ na-eme ihe a na o nwere ihe na-akpata gị o ji eme ihe a eleghị anya ị maghị ihe na-eme ihe mana kpesiere ekpere ike chineke ga-anapụta enwere ike ọ bụrụ ndị ajọ mmadụ mere ka ọ baa n'ime ụdị omume anwa emere ike ọ bụrụ ajọ mmụọ na-eme ụdị omume a kpere onye dị otu ekpere chineke ga-anapụta ya ana m asị n'ezie na e nwere ndị ekwensu na-eji nwunye ha ma ọ bụ di ha were emeba arụ ka ha wee nwee ike ghara ịga n'iru n'ọlụ chineke a isoro na ndị dị otu a onye nwe ga-anapụta gị n'aha jizọs ị na-anya n'ezie na-eme ndụ gị ọ bụrụ na ị nwere nwoke ọbụla enyi gị ma ọ nwee nwaanyị ọbụla enyi gị ma onye gị na na-alụkọ ọlụ n'ụlọ ọrụ ma onye gị na-alụkọ ọlụ na ebe dị isi iche iche ma ọ gị na mmadụ na-agụ akwụkwọ ọ bụrụ na omie masịrị gị mana ọ na-ewe oke iwe mana ọ na-anụ oke ọgụ ọ na-eme ihe ndị dị otu a na ndụ gị chọrọ nke ịba ịba na ekpere yọọ chineke ayọ n'ime ndụ onye dị otu a n'ihi na ihe ndị ọ na-eme ọ mara ụma chineke anyị ga-anarakwa ekpere gị wee zọpụta ya anyị ekpenyesi m ike na ga-azọpụta n'aha jizọs achọrọ nke ile anya n'ọzọ n'akwụkwọ nsọ achọrọ nke anyị ga-anụ n'akwụkwọ 1 Corinthians 1 Corinthians 15 verse 33 akwụkwọ nsọ wee kọwara anyị n'ezie ọ sị unu ekwela ka eduhie unu mkparịta niile ọjọọ na-emebi omume ọma unu ekwela ka eduhie unu mkparịta niile ọjọọ na-emebi omume ọma ụfọdụ ndị bụ ndị nke kraịst a na-edinye ya site n'ịkụziri ha nwayọọ nwayọọ wee kụziere ha usoro esi eme mmehie mara ha ya ama gị na onye na-eme ihe ọjọọ gị na onye na-eme na-eme ihe na-adịghị mma na-emekọ ihe mgbe unu na-aga n'iru na-emekọ ihe ọ ga-eduba gị n'ịbanye n'ime ihe ọjọọ ihe ọjọọ bụ ihe chineke na-achọghị na ndụ onye ọbụla bụ kristian onye ahụ kwesịrị ịmata n'ezie na na ndụ ya na ọ ga-abụ onye guzosiri ike ọbụna n'iso ozi eziokwu ahụ bụ okwu chineke mmadụ ịgbasa eziokwu bụ ịgbaso ndụ mmadụ ịnọsi ike n'ime okwu chineke bụ ezi ihe wee nyere ndụ ya ana m arịọ gị arịrịọ n'ụbọchị taa nee ndụ gị anya nke ọma lezie onwe gị anya nke ọma ekwena ka mmehie duba gị n'ime ịma n'ọnya n'ihi na akwụkwọ nsọ na-akọwara anyị wee na-asị anyị n'ime ndụ anyị nọ n'ime ihe gbaa mbọ n'ezie ka ị ghara ịbụ onye anwa anyị ga-esite n'ime nwanne gị ma nwanna gị ma ọ bụ nne gị ma ọ bụ nna gị wee mee gị ka ị ghara iketa aka na eze n'igwe gị ihe dịrị gị bụ ihe dịrị gị ọ bụ na chineke agọzigo gị ọ gọzigo gị ihe ị ga me ebe ị na-aga n'iru n'ime ihe ahụ nke ziri ezi n'iru chineke na-arịọ arịrịọ ka chineke nara gị ma gọzie gị na-agakwa n'iru ibuli gị enu mana ị ga-agba mbọ na-agbasa eziokwu na-agbasa ezi omume n'ime ya bụ chineke ọ bụrụ na ị nwee ajọ enyi ọ ga-akarị gị mma n'isi otu a wee kwụsị ajọ enyi anwa wezụga onwe gị n'ime ajọ enyi anwa wezụga onwe gị n'onye ọwụ na bụ onye bụ ajọ mmadụ nke ị na-enwere ụzọ mmadụ si amata ome mmadụ na-eme gị ebe na-eduba gị n'ime ihe ọjọọ ịkọ ọnụ maọbụ ịnụ ọgụ ma egbu mmadụ ma ịba n'ajọ otu wezụga onwe gị n'ime ya n'ihi na mgbe ị dapụrụ onwe gị ka ajọ onye wee banyebe n'ime gị nwa nwayọ ọ ga-akụ mkpụrụ jọrọ njọ mgbe ọ kụrụ mkpụrụ jọrọ njọ o bute mmadụ ịba n'ọnwụ mgbe mmadụ bara n'ọnwụ nke anụ arụ nke na-ezozi abụ ọnwụ nke ime mmụọ mgbe ọnwụ nke ime mmụọ na ọnwụ nke anụ arụ gatakọrọ ihe ọzọ na-ebutezi n'ime ihe bụzi onye anwụ anwụ ọnwụ nke anụ arụ wee jerezi ọnwụ nke ime mmụọ ma ha chọrọ nke ịmara n'ezie na ime ndụ anyị na ga-aka mma na mmadụ mere ihe ziri ezi mmadụ mere gara n'ime ndụ ya n'usoro ziri ezi ka e wee bunye chineke na ndụ ya a chọrọ nke ịmara n'ezie n'ụbọchị taa okwu ọzọ chineke na ahazila anyị mana na-eleghị anya n'ezie ezi nne m fụrụ n'anya achọrọ nke ka ị mara na n'ime okwu a na chineke na-agwa anyị ihe ọzọ nke dị mkpa m chọrọ ka ịmụta ọ bụrụ na anyị ga-anọ n'akwụkwọ proverb ilu 24 anyị gụọ 16 ya proverb 24 va 16 achọrọ ka ị ịghọta ihe ọzọ akwụkwọ nsọ na-ahazila anyị n'ime okwu n'ụbọchị taa akwụkwọ nsọ na-ahazila anyị okwu bara uru okwu nke ndụ okwu nke ime mmụọ nke iji wee nyere anyị aka mere kedu ihe ọ na-ahaziri anyị m chọrọ ka mata ihe ọ na-ahaziri anyị bụ ihe ndị oyibo na-akpọ lọnch ihe ọ pụtara bụ lọnch wụ na ọnwụ na mmadụ ọ bụrụ na ime mmehie ma ọ mee ihe na-adịghị mma iwe amata na imere ihe na-adịghị mma gakwa n'iru na chiata azụ chọọ ụzọ ụzọ ahụ isi wee dahie ka idozigharị anya ị chọọ ụzọ anyị si wee dahie ka ịhazi ọnọdụ ọnọdụ ọma isi ụzọ na-adịghị mma ị na-echetakwa azụ wee chọọ ụzọ dị mma ị ga-esi onye nwe anyị ga-anarakwa gị ị ga-edozi nwa ọnọdụ chineke agozikwa gị ya mere ka anyị nụ n'akwụkwọ ilu 24 isi nke oru na ịnọ okwu nke iri na isii akwụkwọ ndị edegara adịrị ndị nke chineke david solomon onye ozi nke chineke dara akwụkwọ a o wee na-ekwu na-asị anyị na isi nke oru na ịnọ amaokwu nke iri na isii gee nke ọma dịka o si okwu ya sị n'ihi na ugbo asaa ka onye ezi omume na-ada birikwa ọzọ ma ndị na-emebi iwu na-asọ ngọngọ n'ihe ọjọọ ugboro asaa ka onye na-emebi onye ezi omume na-ada birikwa ọzọ ị nwere ike daa ị nwere ike nwere ike mee mmehie mee misteki daa ugboro asaa mana ịdasịa ibilite gịnị ka ọ na-apụta ihe ọ na-apụta wụ na ọ dịghị ugboro one i mere mmehie ịmana na abịakwutegara kraịst anyị ọ nabata gị mana na ihe dị mkpa n'ime ọnọdụ anwa bụ kedu obi iji wee bịakwute nya bụ chineke kedu ka isi wee o wee wute gị kedu ka isi wee rube isi n'ime nya bụ chineke kedu ka isi wee chọọ iru chineke kedu ka isi wee nwee ịfụnanya n'ime chineke kedu ka isi hazie ọnọdụ gị ana m arịọ gị n'ụbọchị taa biko chegharịa were ike na ndụ gị na obi gị nyefee kraịst n'aka ọ ga-anarakwa gị ma gozie gị ọ bụrụ na okwu a gị anyị na ịchọrọ ka ịkwado ije ozi nke chineke a n'ebe ọ pụrụ iche anyị ga-anabatakwa gị ọ bụrụ na ị chọrọ ịjụ ajụjụ ma ọ bụ na ịchọ ka ịmụtakwuo ọtụtụ ihe ndị ọzọ ịchọ ihe ga-emere gị n'ime okwu a anyị ga enyekwara gị aka naanị ihe ị ga-emere anyị iwu daa akwụkwọ degara anyị na Calvary Life Baptist Church P.O. Box 433 Ngwumkpọ ụlọ Idemili Local Government Area Anambra steeti Nigeria ma ị bịa na fon 08056179885 ma ị gaa na email com onye nwe m ga-agọzi gị n'aha Jizọs amen